kee ka ime ọ na-agakwu anyị na-agafe achọbụ m ije kampụ nsị mba fụgasị fonu na-arụ mgwesị ka mgba kenechi onye ọbụla ee anụ aka ọrụ na-amaka jisie n'ike e? a sị na chineke agọzika gị na pointed nose nye ka m na-emede amara m ka m pointed nose eji e akpụ ụtaba e? mekwa oge oke ụtaba na abịa ya ogene mekwa na imi anwụrụ kọwaa maka ya eh, eh, bata oh, ifo na nke gị ifu ifu onye ka m na-ekwu ndị na-ekpu glasis na na ha na-agba fes n'oge m nọ na skuul kedu ka ehe ọmakakwọ sorry so ndị na-eme keki you mean it. nke a bụ nke mkpụrụ akwụ kịta ha started the machine ya hmm. ihe ga na-atọ ọnụ ọ saja mkpụrụ akwụ e elu esi na-ewepụta mkpụrụ akwụ ahụ yes the thing is this um, I'm, going to take you to where you can see some people who are, um, are doing so well using their hands to create something so good. Um, you know, it is exceptional. It is actually <laughs> in Igbo language, and you will call it omenka. You know, those who use their hands to um, turn nothing into something. You'll be amazed at what you're going to see. Now, these people are so gifted. Not only that they are gifted, they construct anything, anything you want. It can be turned into, you know, the way you want it. All right. Now, it is just what they actually need, I feel, is just the sponsorship from the government. Especially now, we are looking for the new to have a new administration or new dispensation. So, um, if we can actually have um, the right person, the choice mind, the people's choice rather, into the post, you see that they can be. Um, harnessed and then empowered, you know, either by grants or by any means to give them that lift like what we have in Japan and you know China and other places. However, without much ado, all right, let's go there. I'm going to take you through inside this tunnel. Now we'll now walk through that part to where we see them. All right, we'll walk through that part to where we will see them, and um, you know what? Let's go. Just follow me. Let's go. Follow me. Don't worry. Just follow me. Yeah. <laughs> All right. So, um, yes, this is the way to it. And um, you can see that um, we're taking another direction, another place to uh, get to um, the way I'm going to. I'm All right, let's go. <laughs> Okay. we have to be very careful. You, you can see where, where. Have you? ọgada alụsa ka ime ee o nwa ọkwụ udo dị a sị ka ị bịa negharị anya anụ m na ifu na-arụ ebe a abụghị obere ife wee sị ka m bịa ekwesịghị na a ga na otu a kịta onwegasị ndị a ga-echenji ọchịchị ka ma na ya na-ejinyere ka aka ka a sọpọ itinye sọm ego hie tọn onye ọ bụrụ e, e, e, Japan of Africa nwa nọ a ga-ajụgasị ajụjụ ka amagasị ya ka o si aga ịghọtago ịghọta ife mmiri ehe so ngwa ka m bịa nso e, onwere ife ome ee onwe ọkwa n'iru ọrụ ka ị nọ ọ bụghị ebe atị na e, ịma na e ebe onye na ti ha bịa ofu onye bịa mmesa nchekwa dị na saịd so ịma na ọ na-abụ ofu ka chineke ji elota ife a na-eme ana ka o esi mee onwere onye ma so ka m dobetu ife a nso hmm. so ya nso ka nso nso na-ekwu so eh, ịma na nwere oche dị ka m sokwuo wee nọtụkwuo Thank you very much. nke ọbụla kedu nke ị chọrọ ka ndị mụ yes biko amarọ m ka biko onye chi ya zere biko na ana m agafe wee sị mba ọ dị mma na m asụ igbo ka ihe eji wee sụọ ya ịma na enwegasị ndị na-eme nka ụfọdụ na-agụ ya n'akwụkwọ ụfọdụ jere mba ofesi ka eji agụbịa mana na-ezerife a na-agụ because now I don't know about the uh, name Ghana. Ghana. It's about title. You talk okay Ghana title. It's about title. <laughs> because mwegu mwegu seti amara onye amara onye mudu ọganihu mmanwụ as a matter of fact ah. so biko kedu afa gị gwa anyị onye bụ and gwa anyị ife ị na-emekarịcha because agafere m fụ na ife ife ife karịa biko kọkara anyị afa m bụ Paul Ede eh, yes ya na-agba ya bụ n'ime sheet Okay, that's good. Na tinka. Mm. Uwe nke anyị na-adaalụ. Ọ bụrụ na moto bụ accident. Ịgba anyị, anyị slet ya alụghị ya. Ọ bụ tantam. Ada ekwu ekwu. Ada ada ada nnukwu ada na nnukwu ego. Kama na m ga-enyere anyị aka. Mee ka ọ gbọgotekwuo. Ka ị gasị fi na ka ị gasị ọrụ gị kedu ka o si wee dị like um, because ife anụ amaghị m nke bụ nke. Ya bụ ọtakan nke eji agba mmiri na flawa na. alụkwụ ma mọb nke eji eficha ụlọ a na-alụkwụ etu eji asa alụ etu ịwụcha e alụ dịka eh, nke a na-afụ na nke a eh, signboard eh, No, no, can can no, this this okay. bucket. No, bucket we found. Okay. okay. This one. Eh, correct. Oh, bucket. Okay. No, can na rubber. Okay. Iron, iron tire. Mm, overlasting. Mm, overlasting. Yeah. Oh, you forget how many years? Yeah, I forget I got five years, six years. More. Yeah. You don't mean it. ọ nwa ọlọba kịta na nwantịntị oge ka ị gasị ka e, e chalenji ị na-enwegasị ma ị na-arụ ife bikọs ndị ga-abụ na oge o bidoro ọrụ na nke nwana ah. mbe na nke nwana ah, akabewa gị befe ịmụta dị ọrụ o gị na nke ọ gị n'ukwu ndo ya bụ ikekọta ori And I need your help. Yeah, so that uh, yes, because uh, ode obo na na na government na enejele ụmụ ife anyị. Ọ ụnụ aka ekwesị. Ị na-ebupụta n'elu ọrụ. Eweta machine, weta ife dịgasị anya. Yes, biri anyị machine, anyị were na-alụ ka ndị ọcha. Ịghọtago nke blane. Kedu kedu ife ịrụgo dị spectacular like aside from this can can ahụ ama m na anybody nwere ike ịrụgo kedu ife ọkpụrụkpụ like ọ bụrụ na ọ bụrụ ebe a or maybe bought the or maybe Caleb go before. Okay. Mana yẹn na maybe supply. Okay, supply. Yeah. Ano ma each the kuya ebe na bana. Uh, alu sabe no. Hmm. Ọkọ na ọsọ gẹ na. Ẹ ma n fa ya. Okay. Ana supply the building material. The building material. Ma dọ̀ n'ịcha. Lagos. Abụja ha na-abịa ebe a. Ezuzie de, enwe ike wezie paint. biko, biko, biko daalụ. <laughs> Ife ahụ, ife a na-etu dị iche, because um, Okay, ya na-etu m bụ Ojiwayọ. Ojiwayọ adị emerụ ahụ. Onye ebe kwado ka ọha biko daalụ nke iji biko nke iji ka. Because na otu a arụghị arụghị arụghị very soon now. Biko daalụ. Jidekwa pipe o. Nekwa ngwa egwu gị. O meelụ sokwu. Nekwa ngwa egwu gị. Ọkịpa bụ ayọdụ. Ayọdụ na magneto. You don mean it. Magneto. Daalụ.

cheken 59 ihe ọya bụ na maka na mgbe m bịara mụọ ọrụ amụọ mefiri na 1966 emere firi na 1966 before uh, before I'm gone mana bifo anụ bọọgụ onye ka nsị na m bidoro ọrụ a na 1959 onye nwaanyị mekwa ebere iji nwa ya na-ekwu ya <laughs> ana ịgụwa na-arụcha ife niile ọmarụcha ife niile a hei Oh, when na abịa nye. Mm, yes. Okay, je Sydney. Nke a bụ gịnị? Nke a bụ So no matter the demand ya, ndị mmadụ bịa ka eke e si e, ndị mmadụ etu anụ ọdụ kịta. Mm, otegodi What nke answer? Eh, ya nso ka ị na-egosi kai ọkwụ n'ụfọ. Yeah. Onye a bụ na ịrụgo n'ife more than sixty years. Of course. Ew, eh, wow, this is good. ndị proda bụ ndị na agụ ha arụwa ihe ndị pro okay ndị proda brought eh, this one emechuo ihe arụwa ihe iburuzie bịa then awụnyecha chakol ebe a okay ọdịnala chakol ekpuchie mm. ya ekpuchie ya den atinye ọkụ ọ na-acha mgbe e mechaziri mm, bupụtagoro ya kebe bupụta ya n'onye oke etizie ọkụ eh, a ga-etinye n'ọkụ etinye oke mm, tinye chakol ahụ ọkụ Mm. ntu a bɛbi kuku hyɛ aba mm. aban baka oh. aga dɔ kɔsa zik yes ɛne ɛfi e hey afɔkɔ ne mi fɛ mana nkyɛn ano a ego ne kɔɔ yɛ anɔ nea na wa de yɛ mɛ na bena mmadụ butere ihe a okay ụrụcha ne ayịrụcha uburu jebe ihe ma lagos okay so mmadụ asịsị rụọ efere ka 50 kịta ị ga-arụ nwa asịsị rụọ 50 a ga-arụ ya ma eweta ihe a oke eweta nke a dị mbụgoro nke dị iche na steeti eruzie nke a eh, eh, eh. maka ya onye nwe ihe a butere ihe a hmm. arụ ya niile o wetara gị sampụl ife ị ga-eji wee rụọ ife ibido onye na-adrọ ya ka onye na-atụrụ ka onye es onwe onye weta n'ụdị ife a ka like ana enwe ya na-esepe siri ese oke gụ ewerezi uche gị e rụzie ihe a n'ezie ka ihe a nọrọ n'elu ihe a hmm. ịgbaji ọnya ka a na-akpọ omenka ei afụkwa m ife na ndụ anọ eh, biko biko amarọ m ịmana ife m ji wee ana agafe hmm. wee sị mba na isoro ọf ịgarụ gaba na ọ ka mma na nkene ịrọsa ekene ruo eh. anụ ruo eh, biko kedu afa gị sa amaọkwa m jude hmm. ọnya bụ na gọọmenti tiru na ife na ọnya bụ na ebe a ya abụnụ n'ụlọ London ọ ga-abụnụ Japan of Africa Eh, don't worry chineke ga-emechi ya na a aza hmm. eh, eh, shift metal ife a na-alọtakwa ife eji eri nri ọ na-apụtakwa n'ọrụ a na-enwe pan na-aka na bodi moto ka anyị ga bodi moto ka ji arịa ifere ka moto kpụsịchiri moto amagoro ikpe ọnwụ moto ọnwụ ndị paasị ahụ moto the remaining na-abụrụzi uh, okpokoro moto na ya ebuka ya were rụba ihe ọnya ihe moto bụ ihe Ok, asị uh, uh, ooo oh, Oh, oh, oh okay. Wow, very strong. Mm-hmm. Biko jisie n'ike. Oh, Ife nji wee mee ya bụ na ka ọ ga-abụ ndị nọ mba dịgasị iche iche ha bịa fụ na nekwa na ndị Igbo na-eme ọfụma nke dị egwu kwana na eh, agbanyeghị na onwe onye sọpọtụ ewere aka aka aka Chineke nyere anyị wee na-egosi ihe ọbụla a na-akpụ akpụ ma ọ bụ ihe ọbụla na-akọnzọt mm. iwere ri ya bịa na tinka mm. ma arụrụ ọnụ gị ya marụzie na onwere onye ọzọ ga-arịa n'ụwa niile maka na anọcha sekshọn by sekshọn daalụ sa nke gị eh. onye abịakwa ruo nke ya like adị m agba ihe ọkụ ok yes mana anyị rụcha kporije ndị na-agba na ihe ọkụ mm. ha agbadoche ihe a oh yes Well, thank you so much. I want to slow you. Oh, even came to charm now. When I had the I can get your pause. By then, and I chideke, Tia can at you. Dalusa. Hey, even come up, I'm over home. Dalu no. Dalu, yeah, good evening. sir. Good evening, sir. Yeah, Kim, man. Oh. ọ na-agakwu anyị na-agafe achọbụ m ije kampụ nsị mba fụgasị fonu na-arụ ngwesị ah, ka mgba mgba kenechi onye ọbụla ee anụ aka ọrụ na-amaka jisie na ike asị na chineke agọzika gị na pointed nose nye ka m na-emede <laughs> pointed nose eji e akpọ ụtaba mekwa nekwa oge ụtaba na-abịa ogene mekwa na imi anwụrụ Ị ọ amaka asị m na oge dị na okorobịa onye maka ọ ga-adị ogene it's okay eh? ụbọchị ewu biko kedu gasị anụ m n'ụlọ na-arụpụta gasị ife dị anya like dịka gịnị kedu ebe aka ọrụ gị kedu nke ị na-emekarịcha oke oh, oke ihe pijo ị na-arụpụta ya wow sorry eh oh, eh very nice o pijo oh, so keke sáré bu ọfẹnda kefe bu ifa kefe ọ na ihe a bụ chasis. ọ chasis nke a na na bụ running board ndị ogologo a nke akụkụ ya. how many years ka irugoro ifa. nna o tegokwa aka since nwata rutere this age. hey. you don take. anya ka m na-asị bụ na gọọmenti na-eruru anya na-enezie nụnụ na anya wee empawa ịfụ na ebe atọ ọnụ bụrụ bụrụ obodo oyibo eh, kedu ụdị nke bụ nke a eh? Eh, ayo yes iwunu jikeji wee mee ya megide ọgụrịfa aka oh, eh, ka eji wee mebe ife niile a hei hei ọmaka ọmaka and ife ọbụla eweta unu ị ga-construct nye ama construct nye chineke gọzie japan afọ afụgo anyị afụgo ya n'anya biko kedu afa gị sa ma ọkụma afọ gị afọ m bụ kasimia ede kasimia ede jisie n'ike ana m agafe nsị mba na ọ bụrụ na ezighi ozi ka ndị mmadụ mara ife unu na-eme ọma nzucha bikọs ụfọdụ na-afụ na-agafe ụfọdụ anwụrụ onye ya atụchiri mmadụ ọnụ mgbe na-agafe si mba na <clears throat> ọma ndị mma na a ga-enwe eh, ife dị ka eh, japan nke anyị na-akọzi nke obodo oyibo nekwa japan Eh? ọ bụ na mma ọ bụ na mma asụ japan aka m asụ gị sịpịrịsịpịrị <laughs> so ka ha ha wee maa na mụ na ndị japan na onwe ya nọzọ na naijiria biko jisie n'ike eh? jisie ike oh. Oh, onye nwe ya nọ ee eh, onye ka nna ya nchọ ka mmee mesịa ka ndị mmadụ wee ka abịa tinye ego ọ bụrụ meshin enwegasị meshin ndị ọcha ji emegasị ịmago emi ọ na-adị izi ọsi na-emi ọ na-aga ifuzie e, obuo ibu inwe ndị ọrụ ndị mmadụ na-enye ino ntụaka ndị ọcha ndị ọcha na-adị idere afụfụ mana ezie na anyị mana ọ ga-adịcha mma thank you sir o daalụ n'o biko nke echi ya zelụ biko amakwa m ka nsi n'ọrụ ọ ngafe ka nna na-agafe sorry oke nke anụnwa go go arụ this one oh ọ ga daalụ sa. nke igbu glasses ị na-ejikwa ya were ọ bụ ọkwa obere ife arigasị ya maka ọ dị ka nke nne nwa ọga ikpuku glasis ịma na oge anyị nọ na skuul a na-asị na ndị a na-ekpu glasis na ife ha na-agba n'akwụkwọ na-adị egwu ọ dị ka ụnụ a bụ ndị dị exception na n'ebe a na-arụ Eh. Wow. Because all ordinary pan you will swap or bancha. I didn't eat. Whoa. So so and is uh, okay and uh, you mean Jenna swap con no cabro no do now. Machine. I see. That's what we are that's that's the motor record. After the apple, I see the apple we are in the motor.

like otu a na-achị to election ịma na february bụ election ọkụ ya ọ bụ na anyị nwegasịrị anyị nọ togeda wee tụnyere onye bụ onye uche anyị anyị mana bifo a na-asị na ọda akaụntụ mana kịta onwe ka esi dozizie ya ọ dịcharazi otu ahụ ọ dị na mbụ enwewe ife ewebatagasị kịta ịma na onye amarọ abịa kọwatụ inwekwa inwekwa eh, ngwakọ kenere eh, biko Eh, otu nnọkịta na m nwere ike ije n'ebe a na-agbata votas kaadị na 3 days amaghị ihe ume ya hmm. ana m erikwa nri were eje mana okwu ikwu oge mgbata nke m enwere m too much q oge mgbata nke m enwe m nke m 3 years ago 4 years ago right good luck na-achị ejere m ịgbata kaadị asị na aka m siri ike ɛka wɔn ka abubu apɔ ana ama nso yɛ civil defence ebi ko ndesi ko ebe apɔ ana ama njakiri ma ma nipa ni njakiri i'm just saying the truth mana mana mana ko ko ko so to ane ɔburo ɔburo mba mba dadi dadi ɔburo to si meegi ko si mu onye ɔbuna oge nje nkem ɔburo di ajụjụ aka ajụ m. mana ị na-ekwu ọ dị ka otu a ka ọ dịzi n'ebe niile onye ka na-asị onwe ndị njem itie asị m na ọ dịrọ ịgbata kaadị na ripootu ada akaụntụ nsị ha bikono ma njizi ụjọ wee daala enwe n'elu ndị ndị Igbo na-asị na anya na-anụ ọgụ polisi a wee bịa elekshọn a na-abịa na ha na-abịa ga-achọ m ịjụ kedu onye ị ga-asọpọtụ aga m ahapụ onwe m kribe gị ana mmakwanụ onwe gị bụrụ onye ọdụgụ ka ọ bụ onye kwana ọzọ anyị mmadụ na-abụ ebe a dị ịtọ na Naịjirịa ewee mmadụ ịtọ ịtọ bụzi onwe m kiri ibe gị ịkpọkwa ya afọ banye ịma na Chineke okwu ike dị n'okwu ọnụ ịkpọ ya ọbanye kpọọ ya ọgwụ na ị na-eche ka mmegbu ihe ị na-eche ka njọ no no onwe nke me two days ago a na-ajụ ofu onye n'ime ha ajụ sị ha si nye nyere m aka zaa ị na-echebu ka mmadụ zara gị ọnwa nke nwana nke apc ọkwụmụ ya a na-ajụ ya ajụ ọsị m ọsị onye na ngwa zaa kedụ na m ajụ ya na-ajụ m ifugo ya so otu isi kwuo ya gbụwa m ọgwụ na mbananụ daalụsa biko ya ya gazienu biko noo daalụsa thank you glasses gị amaka daalụ noo ee ka onye na-arụ nka ewo ị na-achọ ka m gafee o nwere ka ọ dị na-abịa n'ikpo nnụnụ gbaa nza ọ tụrụ mmanụ kedu nke dị nke nke a dịkwa ka m e, e, ọkwa ekwu ume ya ndị na-egbu glasses nke gị dịchazi ịpịachara ya aka e, ọmaka <laughs> biko seta ebe m na-ekwu ya n'aka ewekwana iwe jide 5 hmm. nke gị amaka Chai, the finishing is good. Oh. Yes, I'll be fine. Mm. Okay, bake oven. Mm. The shawarma here. Uh, eh, butter. Butter. <laughs> Oh, if you want to give you onye ka na-ekwu ndị na-ekpu glasses na <coughs> ehe na ha na-agba first n'oge m nọ na school Can you go? ehe Oh my god. Sorry. Ooh. So ndị na-eme cake. cake. You don't mean it. nke mkpọrịfa a na-ata afụje ego nke ndị ndị ndị bekee abịakwa ịmakwa ife ọ bụ asponsọ asponsọ this thing ife a na-emepụta ya na tons like with machine a ga-eji na-eme ya ọ hell fine waka mana chineke oh, don't worry a sị otu aka o ji dị njọ na ọ ga-adị mma biko jisie ike ife amaka hey ke nke bụ nka oke afọ ndị chọrọ ndị ọrụ okay wow this is good that Igbo this oven, I can use them, I can use their gas, I can use pellet charcoal. Okay, I use their gas, use your energy, yes? yes. Wow. So, <clears throat> on when, okay, now don't wait, on goes taga, taga po, or tafu. Tarapu, makana, obo no tarapu. Obo nanga, I'm going kwesiri one day, it'll take him four days. Oh, I see. Oh, I thought you were tamu. Tamu, yes. ọ bụ na m nwere dịka na m nwere ngwa ọrụ n'owe ihe ọzọ ga-enyere m aka ịlụ hmm. ya enwere m ike ịlụ ya abalị na hmm. hmm. nwekwa time bụkwa other things ọzọ nsogbu adịrọ biko kedu afa gị afọ m bụ Hyacinth Ogbodo Hyacinth ife njiwe na-eme ife igwe igbu igwe egbu igwe egbu igwe Afi Kefomi egbu igwe egbu igwe onye nwere ike ime igwe ọdụ na ụdị ọzọ ọdụ na ụdị ọzọ ọdụ na ụdị ọzọ banye na ụdị ọzọ hey Chineke mee ebere daalụ sa maka akpụ ahụ ị na-ekwu maka ya okay like like itinye how many minutes ka oge take iji sụọ akpụ only 45 minutes. That's so petty anyway, because all depends on the capacity machine. Mm. Mm. So, so, so oh, if, if in a chick or bona, to two is came to two is a swap with that time. And that's who's up to No, if I get Jamesia, like him, that means the money we keep produce more apple like bags of. isi hɛn na paa bu ma ne nke nnukwu a. isi hɛn na ɔ isi hɛn na ɔtɔ na ɔwa nti. ɔdi redi. ɔ go wa nnukwu si de si ewu di na ɛyɛ to. wow hey nke amaka kwa daalụ nụ hey. Eh. Hmm. Hmm. Okay, this is not on. I forgot this is not on.

ịma ka mechin ahụ ga-aga etinye bet asatụzi anya ihe anụwa ahụ mmadụ dị 5 minutes akpụjiri ihe ọtọ na anụ ụta ebipie ya anọda wa emechie ya so n'ọbụrụ dịka na ebe a na-eme mmemme ụmụ nwaanyị nọzi na-etie na wọtapin anyị asịta anọda wa akpụ adịgoro gị ọla nnukwu nke a ga-eji wee si akpụ awa ọ nwekwere nke e ji eme akwụ nke eji emekwa akwa ee mkpụrụ akwa a nke mkpụrụ akwa ya ọtọ akwụ kwa emepụta mmanụ imete mmanụ obodo amakwa na ejikwa m nọọ a na-azọwa akwụ azọ naghị asọ akpụ nkịta anụrụ na teknọlọji emeghị Thank you, sir. Oh, come on, Aria. Mba, all the mma. All just, I like, I like people. Yes. Yes. I thought I'm Omaka. Omaka. Oh, my. Oh, no, Buddha. So you can't come. Good evening, sir. Daalụ nụ, ka eke ime? Ọ na-agakwa ọfụma? Ewu, ana m abịa. Ewu, nwayọọ kwa o. Hai. Nka nka e ji asụ mkpụrụ akwụ. Okay. Esi mama. Nke a bụ nke. Esi mkpụrụ akwụ ahụ wụnye está I started the machine. Ihe a ndị ga na-atọ ọnụkwa. Ihe a o ga na-atọ ọnụ. Ọ saja mkpụrụ akwụ. Ekwenye ihe elu. Esi ebe ahụ na Okay. Yes. Ọ bụ ma ihe ndị na-apụta. Hum. okay taya nụwa bụ a ga-etizi na ya for mobility ị na-agazi imuvi ya onwe ndị na-ebi ego ole ka ị ga-eji rụta nwụsa ịma mma yes nke a bụrụ ibu this one

ọrụ ihe otu ihe kwute ụka ọsọ ịma atụ ọsọ ịma ihe ihe araụndụ otu otu sọ ọwụ na two feet ọwụ na otu ite ọwụ pụta n'ụzọ ọwụ four inches ihe a ka ọ ga-eji wee ma akpọ ihe a ihe a ka ọ ga-eji wee ihe mee ya that round otu otu sọ ọwụ nke ga-aga n'ụwa n'ihu Okay, o mechọọ ya na-eseta ike ebe na-eme ya na-eme ya ka anyị na chief kwụ small me ne me ne me ka hmm. ne ne ba mo stay Mm. Olha a coisa de ver, caralho. Yes. Okay, on a copy now. Yes. Stay, stay, stay. Uh. Mm -hmm. Hmm, okay. <laughs> oh. Wow. Probe check it at that one ahụ pụtazi. That hole ahụ, onwe nke zegafe one onye wee zegafe ha ka. Rope obere ife. Ngwanụ ka anyị na-aga. Hey. Thank you sir. Thank you brother. Jise n'ike.